AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa eji m obi ụtọ na-anabata gị nwanne m nwoke nwanne m nwaanyị na-asịkwa gị ị ama m na chineke nọnyere anyị ọ ga na-edu anyị n'ụzọ niile n'ihe niile nke anyị na-eme ọ ga-enyekwara anyị aka ịghọta ọbụna ntụgharị uche nke ụbọchị ndị a ka anyị lebana anya n'isiokwu nke ụbọchị taa nke isi ya si. ozi nke a bụ nke ndị mmehie ma ọ bụ ozi nke ndị mmehie ọ dị ozi ụfọdụ ọ bụ ezie na akwụkwọ nsọ anyị ele ya anya sị na ọ bụ nke ndị mmehie na ọ gbasaghị anyị n'ihi na anyị hụrụ onwe anyị dịka ụmụ chineke ọ bụghị naanị na anyị hụrụ onwe anyị dịka ụmụ chineke na-egosikwa onwe anyị dịka ụmụ chineke n'ihi na anyị na-efe chineke ofufe n'ụbọchị ekwesịrị ka anyị fee ya ofufe anyị na-ewekwara onwe anyị tinye n'ihe ndị ụfọdụ bụ ndị nke pụrụ ime kasị ewu onye a bụ onye chineke ya mere mgbe a na-ezi ozi ndị dị ka ihe dị n'akwụkwọ ndị Galeshia isi isii amaokwu nke asaa anyị asị na nke a bụ ozi nke ndị mmehie ma nke a ọ bụ eziokwu ọ bụ ozi nke ndị mmehie tutu anyị na-eweta ọsịsa nye nke a ka anyị chọpụta ihe akwụkwọ ndị Galeshia isi isii amaokwu nke asaa na-ekwu ndị Galeshia isi isii amaokwu nke asaa na-asị otu a unu ekwela ka eduhie unu chineke abụghị onye a na-eleda n'ihi na ihe ọ bụla nke mmadụ kụwụrụ nke ahụ ka ọ ga-aghọta chineke abụghị onye a na-eleda ihe ọ bụla nke mmadụ kụrụ nke ahụ ka ọ ga-aghọta dịka m meworo ka amata mgbe ọ bụla onye ọzụzụ atụrụ tụtụlitere akwụkwọ nsọ gụọ mpaghara akwụkwọ nsọ nke a site n'akwụkwọ ndị galicia a sị na ọ bụghị anyị nwa a na-agọrọ ya ndị mmehie onye ahụ nọ n'ụlọ ọṅụṅụ na nkwari onye ahụ nọ na-eme otu ihe maọbụ nke ọzọ nke pụrụ imerụ emerụ onye ahụ nọ na-eche otu ihe maọbụ nke ọzọ nke enwere ike mee megbute mmadụ onye ahụ nke na-ebi ndụ nke a ga-asị na mmụọ nke chineke dị anya ebe ọ nọ ma ọ bụ otu a ka a na-atụgharị akwụkwọ nsọ a ụbọchị niile n'oge niile mgbe ọ bụla ọ dapụtara na ọ bụ ihe a ga-eji wee mee ihe ọ na-emetụ m n'ahụ ka m chee ihe gbasara ya ee mgbe a na-ekwu okwu ndị a a na-adọ onye ọ bụla nke na-anaghị agazi agazi aka na ntị ma ihe na-ewute mkpụrụ obi mbụ na mgbe ụfọdụ ndị ahụ anyị na-asị bụ ndị na-anaghị agazi agazi ahazie ihe ka otu o kwesịrị anyị ahụ na anyị na ha bụ otu ọ dịghị ihe dị iche mgbe Pọl na-ekwu okwu a ọ na-enye ndụmọdụ a nye ndị kpọrọ nwa ndị nke Chineke n'ala Galeshia ma chineke na onwe ya n'ezie ọ bụ mụ na gị ka ọ na-agwa okwu anyị onwe anyị kpọrọ onwe anyị ụmụ ya ndị kwere ekwe mgbe a na-asị nna chineke abụghị onye a na-eleda ihe ọ bụla nke mmadụ kụrụ na ọ ga-aghọ ya dịka ndị nke kwere ekwe dịka ndị hụrụ onwe anyị dịka ndị nke chineke n'ezie ọ bụrụ na anyị egeghị ntị n'okwu chineke gaa njem n'ịhụnanya ihe ọ bụla nke bụ nlụpụta ya anyị ga-eri ya anyị ga-aghọ mkpụrụ nke ihe ọ bụla nke anyị kụrụ n'ihi na mgbe anyị ejighị ịhụnanya mee ihe ọ naghị ezi ihe emere m ka anyị mata mgbe anyị gụrụ n'akwụkwọ onye ozi dị ka Jọn enyewo anyị iwu ọhụụ nke bụ ịhụnanya Jizọs Kraịst bịara n'ụwa ime ka ihe gbara anyị mfe ime ka ihe gbaa mfe n'ezinụlọ m na n'ezinụlọ gị ihe niile ndị ahụ edepụtara n'iwu iri ka Jizọs sị na ọ bụ iwu ọhụụ ka ọ na-enye anyị ihe chịkọtara ya bụ ịhụnanya ụdị ịhụnanya a na-ekwu okwu ya dịka m meworo ka anyị mata ọ bụghị ịhụnanya nke mmadụ ji pụta ụwa ma site n'ọnwụ jizọs kraịst ịhụnanya a batawo n'ime mụ na gị ọ bụ ya bụ ịhụnanya nke a na-ele anya ka anyị gaa njem n'ime ya ka ọ lụpụtara anyị ezi ihe ọ bụrụ na chineke eji mụ na gị kpọrọ ihe ọ dịghị mgbe ọ ga-ahapụ ọkpara ya si ka ọ bịa nwụọ ọnwụ n'ihi mụ na gị mgbe anyị na-agụ mpaghara nke akwụkwọ nsọ nke n'isi isi ya mokwu nke asaa ọ bụ nye ndị mmehie ma ebe ọ bụ na ọ bụ ụmụ chineke ndị galecia ka a na-agwa okwu a ọ pụtara na mụ na gị bụ ndị mmehie ka anyị ghara ịhụ onwe anyị dịka ndị dị iche na ndị ahụ anyị lere anya bụ ndị a na-agwa okwu a mgbe Pọl na-ede ihe ndị a ọ na-agwa ya mụ na gị ndị kwere ekwe n'obodo Galeshia na-agwakwa ya mụ na gị n'ụbọchị taa onye ọ bụla kpọrọ onwe ya onye nke Chineke ka ozi ya na-abịara n'ụbọchị taa n'ebe niile ụwa sọtụrụ gịnị ka ọ na-achọ iwepụta ebe a pọl na-achọ ime ka anyị mata sị na anyị na-ehi ụra ka anyị bilie si n'ihi ụra anyị bilie ma ghọta sị na ọ bụ ezi ya na chineke anyị bụ chineke nke ịhụnanya ma nke a pụghị ime ka anyị leda chineke n'ihi na ọ bụrụ na nke eduba anyị ileda chineke anya ihe ọ bụla nke mụ na gị kụrụ anyị gaje ịghọ ya ma anyị ghọtara ya ugbu a ma anyị ghọtara ya n'ọdịnihu ihe a na ekwu okwu ya bụ na ihe ọbụla ị kụrụ ihe ọbụla m kụrụ aga m aghọ ya ọ dị otu ndị Igbo na-esi ekwugide okwu ha si onye ahụ na-emejuru abịarala ya ọrụ mgbe a sị mmadụ na-emejuru abịarala ya ọrụ ọ pụtara na aka onye ahụ dị ọcha ọ pụtara na onye ahụ na-alụ ọlụ n'ịhụnanya ọ pụtara na onye ahụ na-aga njem n'ịhụnanya gị onye mụ na ya na-atụgharị uche biko lee anya matasị n'ụbọchị taa na Chineke na-arịọ mụ na gị ka anyị gaa njem n'ịhụnanya ka ụzọ mụ na gị bụrụ nke ga-eguzozi n'iru ya ka ịhụnanya bụkwaranụ nke ga-achị n'ezinụlọ anyị chi ya ala anyị chi ya n'ebe anyị na-arụ ọrụ chi ya n'ụlọ nzukọ nke chineke gị onye mụ na ya na-atụgharị uche biko ka anyị na enwe okwu ndị a ka chineke nọnyere gị bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kọọrọ nwanne gị nwaanyị na 0706 363 7224 363-7224 mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at at com ma ọ bụ awrnigeria at gmail at gmail ezi enyi m mara na ị nwere ike ige ozizioma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gị abụ ọma nke ga-ewuli mmụọ anyị ezi enyi m na-ege ntị ka anyị were ohere ọma kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-asị ka chineke nọnyere gị ka chineke gbaa gị ume ka ngọzi na amara ya dakwasị ezinụlọ ya n'aha jizọs amen redio kwaya na-abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa ekpere anyị bụ ka ịhụnanya chineke baru n'ụba n'aha jizọs ezi enyi m n'ọnụ nwayọ ma anyị ga-akpọbata onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya olee otu ị dị n'oge a gị onye ọma na-ege m ntị ka ihe gara gị nke ọma ka chineke nke eluigwe ga-akwa n'ihu na ị na-agọzi gị ohere ọzọ adịkwarala anyị ugbu a ileba anya n'okwu chineke okwu na-eduzi anyị nke na-agbakwa anyị ume n'ime ụwa tupu anyị agawa n'ihu ka anyị hụdata isi kpee ekpere imeela chineke anyị onye kere eluigwe n'ụwa n'ihi ikwesịrị ntụkwasị obi ekele na otuto dịrị gị n'ihi ị na-agbaghara anyị mmehie ị na-anọnyere anyị n'oge niile biko n'oge nke anyị na-aga ịnụ okwu gị nye anyị mmụọ gị ịghọta okwu a ma jee ije dị ka ị na-achọ ka ihe wee dịrị anyị na mma n'aha jizọs bụ onye nwe anyị amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ abụọma isi narị na iri atọ amaokwu nke isii na nke asaa abụọma isi narị na iri atọ amaokwu nke isii na nke asaa ọ si otu a mkpụrụ obi m na-echere jehova karịa ka ndị nche si echere ụtụtụ ee karịa ka ndị nche si echere ụtụtụ izrel chere jehova n'ihi na n'aka jehova ka ebere dị mgbapụta riri nne dị n'aka ya isiokwu anyị n'ụbọchị taa bụ keleb ibi ndụ ichere ibi ndụ n'ichere ichere anya dịka anyị na-ahụ ihe edere n'akwụkwọ nsọ gbasara akụkọ akọrọ nye ndị mmadụ ndị biri na mgbe ochie anyị hụrụ na keleb bụ otu n'ime igwe mmadụ ndị hapụrụ ala ijipt gaa ịba ala ekwere na nkwa mana ọ bụ naanị ha abụọ keleb na joshua bụ ndị torola oke mmadụ hapụrụ ijipt bara n'ala ekwere na nkwa n'ebe a anyị hụrụ na keleb ahụ na-ede mma ọ na mgbe ihe mara mma obi na-atọ mmadụ ụtọ ya hụkwa mgbe ihe jọrọ njọ mgbe ọ nụkụrụ mmadụ elu ọ hụzuru ihe ndị a niile mana n'agbanyeghị ihe ndị a ọ tụkwasịrị obi ya na iwu chineke ọ tụkwasịrị obi ya na nkwa chineke ọ nọ n'azụ na-enye aka na-akwado ndị ndu ọ dịghị mgbe o wepụtara onwe ya si ee ahụrụ m ihe niile amara m ihe niile ndị ahịa ha ji ka m ka m ọchịchị omeghị ahụ o weturu onwe ya ala na-esi n'azụ na-akwado ndị na-achị achị ndị ahụ chineke si ngwa unu nọrọ n'isi abịa na ndụ keleb na akụkọ ịkọrọ gbasara ya ọ dị ụfọdụ ihe ndị dị mkpa bụ eziokwu anyị kwesịrị ilenye anya mgbe keleb na mmadụ iri na otu ndị ọzọ gara ịga ile ala ekwere na nkwa keleb kwuru eziokwu o kwenyere n'eziokwu ndị nke ọzọ kwuru n'ihi gịnị mgbe ha gara gaa lechaa ala ndị a ndị a ha hụrụ tochara eto gbaa dimkpa o kwere si ee ndị a toro eto gbaa dimkpa mgbe ha hụkwara n'ala ahụ na mkpụrụ osisi dị ya na-ama mma ọ na-amịju amịju ala ya gburugburu ya ebe ndị ahụ niile mana mma o kwenyere mgbe ha na-aga dịka ha si n'ijipt na-afụta keleb n'onwe ya bịara bịa cheta na ọ bụ chineke bụdị onye mere ọtụtụ ihe ịrịba ama tupu ha esi n'ijipt fụta keleb maara nke a ọ kọtara ịdị ike nke chineke ji mee ka israel si na ijipt fụta ọ bụghị ebe ọ gwụrụ o chetara chineke a nke mere mgbe fero na ndị agha ya na-abịa n'azụ ele anya n'ihu osimiri dị n'ihu ele anya n'aka nri na aka ekpe ugwu gbara gburugburu ha etikuo chineke chineke mee ka ala akọrọ dị n'osimiri uhie o chetara ihe ndị a niile o chetakwara chineke nke ahụ etikuru mgbe agụ na-agụ chife ụtụtụ agaghị atụtụta nri nke a na-akpọ mana o chefughị chineke a ọ bụ ya mere na-agbanye ihe niile dịka ihe ha hụrụ n'anya bama ndị a mgbe ihe ọdịrịkụrụ bịara ma ọ bụ mgbe ihe ma mgba fụtara ọ bụrụ na anyị kọta otu chineke sirila duo anyị n'ụbọchị ndị gara aga n'oge gara aga ọ ga-inyere anyị aka ị na-eguzosi ike na okwukwe n'ikwesị ntụkwasị obi na ndụ keleb n'ihi na ọ maara onye ya na ya na-aga onye na-edu ya ọ dị otu ihe o mere mgbe mba niile ndị otu ya tiri mkpu mgbe ha kwuchara ihe ha hụrụ ha elefu anya n'ebe chineke nọ keleb sị unu atụla ụjọ bịanụ ka anyị gaa gaa were obodo a n'ihi gịnị anyị nwere mmụọ anyị nwere ike ịga ịnata ihe ndị a n'ihi na onye a duru anyị rute ebe a ka kwesịrị ntụkwasị obi anyị kwesịrị iso ya n'ihi na ọ ga-enye anyị ihe ndị ahụ anyị hụrụ ugbu a n'agbanyeghị ndị a vụrụ ibu n'agbanyeghị ịdị mma ha niile n'agbanyeghị otu esi rụkwa obodo ahụ n'ihi na chineke nọnyere anyị ebube nke ndị a fụọla n'agbanyeghị na anyị dị ka ọkpara n'ebe ha nọ anyị ga-enwe mmeri ọ hụrụ ịdị ukwuu na ịdị ike na ebube nke na-abata n'ime mmadụ site na nnọnyere nke Chineke n'ihi ya ka o ji dị mkpa n'ụbọchị taa ka anyị mụta ihe site na nhọrọ nke Keleb ka anyị kpee ekpere imeela Chineke anyị nke eluigwe n'ihi anyị ahụ n'otu Keleb si cheta ịdị mma gị n'ụbọchị gara aga ma jisie gị aka ike meekwa ka ọ dị otu a n'ime ndụ anyị taa ka anyị na-ejisi gị aka ike mgbe anyị na-echeta ịdị mma gị n'ebe anyị nọ n'ụbọchị ndị gara aga n'aha jizọs Amen. Amen. ntị ka anyị were ohere a kelee nwa Chineke tere mmanụ onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ arịrị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ na-agba gị ume ụmụ nke pụrụ gị n'ahụ ka mmụọ nsọ chineke dakwasị gị imeela onye mgbasa ozi na ozi ọma nke nyere anyị n'ụbọchị taa ezi enyi m ka anyị werekwa otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa unu emeela ekpere anyị bụ ka Chineke nọnyere unu ma nwanne anyị nwoke onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-arịọ ka Chineke nọnyere mmadụ niile gị onye gere ege ma ndị kwupụtara nọ ka ịhụnanya Chineke bara anyị n'ụlọ ụba n'aha Jizọs amen ezi enyi m mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị na-achọ onye gị na ega ga akwụkwọ nsọ Chineke detara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at yahoo dot com awrnigeria at yahoo com maọbụ awrnigeria at gmail com awrnigeria at gmail com onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozioma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka udo na amara Chineke nọnyere anyị niile n'aha Jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo